Ewuchi Ise. ewuchi Multi Ya ya. aka mụ n'ebe obere si na n'ala m ijele nọ n'ọgbọ ị na nnukwu Ọlụwa ga-akwụ ụgwọ ebi ha n'isi oche ụna na nnukwu onuwe obodo ekwelugo ọlụ a ga-akwụ ụgwọ ebi ha n'isi oche ụna na nnukwu onume mana matụgo ọlụ nje ka mgbala ego m ịmana matụgo ọlụ nje ka m

nọ na nnukwu olumo obodo ekwelugo ọlụwa ga-akwụ ụgwọ Ebe ha n'isi oche nụna na nnukwu olume ịmakwali na n'eziri onwe ligbo una na nnukwu ọlị ka mmọnwụ na na-ebeli alụzi nwe egwu n'ọgwụ anyị na-eti nsi na onye chụba ego onye agbada anya n'e ma chukwu kelu ụwa magokwe ife ọbụ n'onye ya abụle onye nwere uche nye biko nụlụ egwu mụ o nwelu ntị biko gbalị egwu nụ egwu ịgba maka gwọnọgwọ nye nwego anyị na na-emele ewu ewu juwunu ewu mụ ji mụ ụfọdụ je na-ebute ọgwụ na ndọba ebe ebe bi na-ebute tranquito